AWR Adventist World Radio radio nke ndị na-ele anya ọbịbịa abụọ nke Kraịst n'ụwa niile olu nke okwukwe nye mụ na gị n'ezie ana m anabata gị gị onye na-asụ asụsụ Igbo wee na-asịkwa gị ị bịala ee ezigbo ohere ọzọ apụtarala mụ na gị n'ụbọchị nke taa gị nwanne m nwoke nwanne m nwaanyị ụmụ Chineke dị mma unu abịala ezigbo ohere ka anyị ga-ejiwe nwee nnọkọ ohere nke anyị ga-ejiwe eji leba anya n'ime ndụ anyị gị onye na-ege ntị chetakwana ọbụ maka ọdịmma nke mụ na gị otu anyị ga-esi wee bihe ezi ndụ n'ime ụwa nke a maka etoke na ala eze chineke mgbe ọ ga-abịa nke ugbo abụọ ya mere n'ụbọchị taa anyị na-ewetara gị okwu nke ndụmọdụ nke ezinụlọ na akwụkwu nke ndụmọdụ nke sitere na akwụkwọ nsọ ị ga-anụ abụ dị iche anyị ga-eme ka dịrasị anyị doo gị anya n'ụzọ dị iche iche ka ọ na-adịrị gị mfe irute anyị nso n'ụzọ ọ bụla isi chọọ ọ ka bụkwa nwanne gị Rosemary gowany Lawrence ka gị na ya na-anọkọ ndewo dịrị gị nwanne m nwoke nwanne m nwanyị onye mụ na ya na-anọkọ n'ụbọchị taa ka onye nwe m gọzie gị ka onye nwe m na-edu gị n'ihe ọ bụla nke ị na-eme ka udo ya chia n'ime obi gị n'ezie anyị abịala n'ụbọchị taa na ohere ọma dịka nke a enyi ọma na-ege ntị ileba anya na ntụgharị uche na okwu nke ezinụlọ biko kpọkọta ndị ụlọ gị ndị enyi anyị ndị ikwu na ibe ndị agbata obi anyị onye ukwu onye nta okoro na agbọ biko bịa ka anyị wee zukọ ma keta oke n'ihe omume nke dịịrị anyị n'ụbọchị taa ị bịala n'ụbọchị taa nwanne m nwoke nwanne m nwaanyị onye mụ na ya na-ezukọ n'ezie ana m asị ka ọ gaziere gị n'izu a ka onye nwe m leta gị n'ezinụlọ gị ka ọ na-edu gị n'ụzọ niile anyị abịala ịmalite ileba anya na ntụgharị uche nke ukwu nke ezinụlọ nke ụbọchị ndị a isiokwu anyị nke chịkọtara ihe dum nke anyị ga-eleba anya na izu a bụ nke si chere ka Chineke duzie gị chere ka Chineke duzie gị ma n'ụbọchị taa isiokwu anyị na-asị ịdị mkpa nke ekpere ịdị mkpa nke ekpere ka anyị na-eleba anya n'isiokwu a nke bụ nduzi anyị aghaghị ịrịọ Chineke ka o duzie ndụ anyị ma nyefee ya ndụ anyị n'aka ụbọchị niile ka anyị were ya n'ọnọdụ ajụjụ ọ dị nhuku ekpere nwere ya na nduzi nke Chineke pụrụ iduzi ndị ya ile anya ọ ga-ekwe anyị ghọta na ọ dịghị ụzọ ọzọ anyị pụrụ isi kpanyere Chineke ụka na-abụghị site n'ekpere ọ bụ naanị mgbe anyị bara n'ebe nzuzo anyị ka anyị na Chineke ga-enwe ike kwurịta okwu anyị kwuchaa anyị echere ka anyị nata ọsịsa nke sitere n'aka Chineke anyị leba anya n'akwụkwọ onye ozi dịka James isi nke mbụ amaokwu nke ise James isi mbụ amaokwu nke ise ọ na-asị ma ọ bụrụ na amamihe fọdụrụ nye onye ọbụla n'ime unu inwe ya rịọ n'aka Chineke onye na-enye mmadụ niile n'afọ ofufe na-ataghịkwa ụta a ga-ewerekwa ya nye ya ọ bụrụ na ọ dị onye n'ime mụ na gị nke hụrụ na anyị enweghị amamihe ka anyị rịọ Chineke n'ihi na Chineke nọ na njikere iwuli anyị elu na amamihe iwuli anyị elu na nghọta iwuli anyị elu na mmụta iwuli anyị elu n'ụzọ niile dị iche iche ihe anyị na-ekwekwu ya bụ mmụta na amamihe ọ bụ n'ụzọ dị otu a ka Chineke na-esi eduzi mụ na gị ụzọ n'ihi na echiche nke anyị apụghị ịlụpụta ezi ihe ọ bụla ọ bụrụ na anyị lebakwa anya n'akwụkwọ James isi anọ amaokwu nke abụọ ọ sị agụụ na-agụ unu ma unu enweghị unu na-egbu mmadụ na-ekwokwa ekworo unu apụghịkwa ịhụ ihe unu chọrọ ma unu na-alụ ọgụ na-ebukwa agha unu enweghị n'ihi na unu arịọghị gị onye mụ na ya na-atụgharị uche na nramahụ ndị a niile nke anyị na-enwe bụ na anyị anaghị arịọ Chineke kama ịchọwo ka anyị dị ka onye a biko ghọta na ọ dị ụzọ nke Chineke haziworo maka gị onwe gị ị ga-esi aṅaa mata ọchịchọ Chineke nzube nke Chineke ebe gị onwe gị nọ atụmatụ nke Chineke kwadobere na-eche gị ị ga-esi aṅaa mata ọ bụ naanị mgbe ị bara n'ebe nzuzo chọọ iru Chineke site n'ekpere ọ bụ naanị mgbe ahụ ka Jehova ga-ekpughe onwe ya n'ihi na onye ọbụla gị na ya na-emekọ ihe ị ga-amara onye ahụ ọ bụrụ na ị maghị onye ahụ isi otu ole abụrụ onye ya na ya na-enwekọ ihe ọ bụ ya kpatara o ji dị mkpa na anyị dum ga-abụ ndị ga-abịa nso nye Chineke anyị n'ihi na Chineke anyị na-achọ ka anyị bịa ya nso ọ bụrụ na ị bịaghị Chineke nso izu ndị ya niile ị ga-esi aṅa nweta ya ọ ga-esi aṅa tụziere gị aka ị ga-esi aṅa mata mgbe ọ na-edu gị ọtụtụ mgbe mụ na gị anyị nwee nramahụ anyị eburu ụzọ anyị wụgharịa ya ebe a anyị awụgharịa ya ebe a anyị apịa ya n'ụzọ dị otu a pịa ya n'ụzọ nke ọzọ mgbe anyị hụrụ na ọ na-adaba anyị achọwo ndepụrụ inye anyị nduzi anyị pụrụ ịga na ndị ọkachamara na ngalaba nke ihe ahụ nke anyị onwe anyị chọrọ ime ma mgbe anyị gagharịchara ụzọ ndị ya niile na-adịghị enyemaka nke na-esi n'ụzọ dị otu a apụta mgbe ahụ ka anyị na-achọwọ Chineke gee ntị onye mụ na ya na-atụgharị uche ghọta na Chineke nwere ezigbo atụmatụ nye gị nye ezinụlọ gị ya mere kwee ka Chineke bata na nduzi nke akọ na uche gị na nduzi nke ezinụlọ gị ọ bụghị na Chineke si anyị achọla amamihe anyị achọla nghọta anyị achọla nduzi nghọta na Chineke bụ onye mbụ nke ị kwesịrị ịgbakwuru mgbe ọbụla ị nwere nramahụ chọọ nduzi n'aka ya n'ihi na ọ dịghị mgbe ọ ga-arịdata n'elu bịa mewe ihe ndị a Onye nyewo gị echiche onye nyewo gị izu onye nyewo gị ike nke nhọrọ n'ihi na ọ kpụrụ anyị dịka ya onwe ya ebe ya onwe ya pụrụ ịhazi ihe niile ebe ya onwe ya maara na ekwesịrị inwe ike nke nhọrọ na-abụghị ịmanye mmadụ ime ihe nke obi ya na-achọghị ọ bụ ya kpatara o ji sị na ọ kpọrọ anyị dị ka oyiyi ya si wee dị ọ dịghị ụzọ ọzọ Chineke ga-esi wee hazie ma ọ bụ gboo mkpa ndị ya kama ọ bụ ya onwe ya bụ onye maara onye obi ya dị ọcha onye obi ya ziri ezi ebe ị ga-aga nweta inye aka nke kwesịrị ekwesị ọ bụ ya nwa ga-edu gị rịọ ntụziaka Chineke mgbe ị nọ na nramahụ ọ bụrụ na anyị dabere na nghọta na echiche nke aka anyị na-ajụghị ase n'aka Chineke ọ dịghị mgbe aghọm na-agaghị eso ya n'ihi ka anyị gbanarị aghọm ka anyị gee ntị n'ụbọchị taa chọọ iru Chineke n'ọnọdụ ọ bụla ka o wee duzie anyị ana m asị ka onye nwe m duzie gị ka o due gị n'ụzọ gị niile n'obiọma ka m ji na-ekele anyị onye ọma na-ege ntị na-asị ndewonụ anyị egewo ndụmọdụ nke onye okenye eze nlewemchi wetara anyị n'ụbọchị taa ọ bụrụ na ihe ndị a masịrị gị ya bụ na ị nwere ntụziaka nke chọrọ ịnye anyị gbalịa kọrọ na ekwentị na 0706 0706 363 7224 nwa chineke ọma na-ege ntị mara na ị nwere ike ige oziọma nketa na www.awr.org gị tinye asụsụ igbo www.awr.org chekwụta itinye asụsụ igbo ka m wetara anyị oziọma nke na-erute anyị ntị n'ụbọchị taa bụ na Adventist World Radio Nigeria na-eweta ihe a na-akpọ Listeners Convention ọgbakọ nke ga-eme gị onye na-ege ntị na mụ onwe m onye na-ekwu ya ga-ahụkọrịta onwe anyị n'ịhụnanya nke Chineke anyị ga-enwe ọgbakọ a na abalị iri abụọ na asatọ n'ọnwa ise ruo na abalị atọ n'ọnwa isii mee 28 to 3 Jun 2023 anyị ga-enwe ọgbakọ a na Tony Cheta Secondary School Sabon kano steeti nke a bụ nke ndị north west nigerian conference na-eme ha na-asị ka anyị niile onye na-asụ asụsụ igbo rosemary gowany lawrence na ishaya zakaraya onye na-asụ asụsụ hausa ọ bụ nwanne anyị nwaanyị ọmụlaya olushola jegede onye na-asụ asụsụ yoruba anyị niile ga-anọkọrịta n'ihe omume a nke ndị Seventh Day Adventist Church North West Nigerian Conference nwere imere anyị ka anyị chekwuta May 28 to June 3, 2023 bụ mgbe anyị ga-enwe ọgbakọ a na Tony Cheta Secondary School Sabongari Kano State ka anyị makwara na ndị Seventh Day Adventist Church North East Nigerian Conference ga-enwekwa otu ọgbakọ a Listeners Convention na ọnwa isii abalị iri na otu ruo na abalị iri na asaa ihe m na-ekwu okwu ya bụ June 11th to June 17th 2023 anyị ga-enwe ọgbakọ a nke ugbo abụọ ya na Adventist Secondary School noman na Adamawa steeti ọ ebe anyị ga-enwe ọgbakọ nke abụọ ị ga-enwekwa ohere hụ mmadụ niile obi ga adịghị ụtọ unu emeela onye ọma na-ege ntị ka anyị were obiọma na ọnwayọ mgbe anyị ga-ewetara anyị abụ ọma ma nabatakwa onye mgbasa ozi nwa Chineke tere mmanụ onye ga-enye anyị ozi ọma nke pụrụ iche mmụọ na-ezi ma ọ gawala bịa ha ugbu a ka ọ dịkwa mgbe ndị na-akpọ isi ala n'ezie na-akpọ isi ala na n'ihi na ndị dị otu a

na ndị dị ọta ka bụ mmụọ Chineke anyị bụ mmụọ Chineke bụ mmụọ Chineke bụ mmụọ Chineke bụ mmụọ ihe niile gbọtọ n'iru Chineke Ebe bụ mmụọ Chineke bụ mmụọ ihe niile gba ọtọ n'ime Chineke ọ dịghị ihe nzuzo ọ bụla Chineke bụ ya Chineke anyị bụ mmụọ Chineke bụ mmụọ Chineke bụ mmụọ Chineke bụ mmụọ chineke bụ mmụọ chineke bụ mmụọ adịghị eji aghụghọ chineke chineke n'ihi na chineke na-enye obi ụmụ mmadụ niile chineke bụ mmụọ chineke bụ mmụọ chineke bụ mmụọ ihe ọbụla masị chineke bụ mmụọ chineke cheta ọkwa ịgazọnyeụju ya n'iru mmụọ chineke bụ mmụọ chineke bụ mmụọ chineke bụ mmụọ ihe ọbụla masị Chineke bụ Chineke cheta ọkwa ị ga-aza ya n'iru mmụọ Chineke bụ mmụọ Chineke bụ mmụọ Chineke bụ mmụọ mara nke ọma ụbọchị nleta na-abịa a ga dịka ọnụ gị si dị Chineke bụ mmụọ Chineke bụ mmụọ mara nke ọma Chineke ụbọchị nleta na-abịa Chineke bụ mma dịka ọnụ gị si dị Chineke Chineke Chineke ka udo na amara ngọzi chineke nọnyere unu ndị missionaries of aba na-abụ ọma nkunu nyere anyị n'ụbọchị taa arịrị ekpere anyị mbụ ka anyị nọ nwayọọ na-ege ntị mgbe onye mgbasa ozi ga-ewetara anyị ozi ọma nke pụrụ iche ana m ekele onye Igbo onye na-ege ntị n'okwu anyị n'ụbọchị taa isiokwu anyị bụ ị nọ na njikere maka ntute ebe anyị ga-ewere ihe ọgụgụ ka akwụkwọ nsọ bụla akwụkwọ Habakuk isi atọ okwu abụọ ke na-asị jehova anụwo m ihe a nụrụ banyere gị ntụa egwu jehova tute ọlụ gị n'etiti arọ niile n'etiti arọ niile ka ị ga-eme ka a mara ya n'oke iwe cheta obi ebere habakuk isi atọ isiokwu ya bụ ekpere habakuk ọ bụ ntụgharị uche habakuk nwere n'ime onwe ya mgbe ọ nọ na-abụ onye ogbugbo onye na-ekpere nzukọ ekpere ndị amụma niile bụ ndị na-ekpe ekpere nke ukwuu Habakuk so n'otu onye n'ime ha Abimelek eze ndị Gera kpọra Sera nwunye Abraham Chineke abara ya mba sị nyeghachi nwoke a nwunye ya ka o kpere gị ekpere n'ihi na ọ bụ onye amụma ndị amụma na-ekpe ekpere banyere ndị ha vụrụ amụma megide ka iwe chineke ghara ịdị ọkụ n'ahụ ha maka onye ha nchegharị otu onye odee ya kpọrọ Matthew Henry n'akwụkwọ ya kwuru sila ndị ahụ ndị mara obi chineke maka ọdịnihu na ha maara ka esi ahazi ekpere ha ha ga-ekpe ekpere ụzọ ha ga-enweta ọsịsa sitere aka chineke nwanne m nwoke Habakuk nọ njikere inweta ọsịsa n'aka chineke nke mere ya jụọ ya ajụjụ ma rịọ ya rịrịọ ọ dị mkpa ọbụla mmadụ ọbụla ga inweta ihe ọbụla n'aka chineke na ọ ga-emeghe obi ya chọọ ịkpọ chineke ogologo ndụ ya niile n'akwụkwọ habakuk isi abụọ amaokwu okwu kembụ habakuk sị m ga-eche nche ịnụ ihe ọ ga-agwa m ka m mara ihe m ga-asa ya ma mgbe ọ nụrụ okwu chineke na habakuk chapta 3 isi atọ amaokwu agha abụọ ya sa anụwo m okwu gị ndị maara ka esi ahazi okwu ndị ga-agwa chineke okwu kwesịkwara ịṅa ntị n'okwu chineke ịmara ihe ọ ga-agwa ha ọ bụrụ anyị ajụ ige ntị n'okwu chineke chineke agaghị enwe mmasị ekpere anyị n'ihi na akwụkwọ ilu isi iri abụọ na asatọ amaokwu itoolu sị na ekpere nke onye na-achọghị ịnụ iwu chineke bụ ihe arụ l'ihu chineke onye amụma ahụ egwuturu ya mgbe ọ ihe chineke kwuru gbasara ahụhụ ndị juda ogologo oge ha ga-anọ na mkpagbu n'aka ndị babilon ya akwa akwa egwu atụọ ya sị na ọ bụrụ ndị a na ogologo mgbe ahụ na ha nwere ike ịda mba n'ihi nke a ya rịọ chineke ka o obi ebere ka o nyere ha aka ịhụsị na ha agaghị ala n'iyi ma meekwa ka oge ha ga-anọ na ndọtọrọ agha dị mkpirimkpi ọ chọrọ ka chineke kwado ha otu ndị ahụ ga-alọta n'ụzọ dị mma ya rịọ arịrịọ ka chineke tute ọlị ya n'ime arọ ndị a n'ime arịọ ndị a ka chineke gosi obi ebere mgbe ọ na-ewe iwe onye amụma rịọ chineke ka ọ tụtụ ọlị ya ka o mee ka ọnọdụ ndị ya dị mma ka o weghachi ha n'ọnọdụ ha otu ha ga-adị ndụ n'ime ogologo arọ ndị ya ya rịọ Chineke ka o weta ntute ka o mee ka ndị ya nyaa ndụ David kpekwara ụdị ekpere ya ụdị nke Habakuk kpere ya jụọ Chineke ajụjụ sị ị gaghị atụte anyị ọzọ ka ndị gị wee ṅụrịa ọṅụ n'ime gị nye anyị obi ebere gị Jehova nyekwa anyị nzọpụta david agawala ihe ikwu okwu labụ ọma isi otu narị iri atọ na asatọ amaokwu nke asaa ruo na asatọ sị a sị na m ejee ije n'ime mkpagbu ọ ga-eme ka ndị ndụ ị ga-eji aka nri gị zọpụta m ị ga-anapụta m laaka ndị iro m chineke ga-emezuru m ihe niile na-akpa m n'obi ebere onye nwe anyị nke ga-adị mgbe ebighị ebi echefula anyị mere anyị ebere anyị onwe anyị taa chọrọ ntute anyị chọrọ ebere anyị chọrọ ama anyị chọrọ nzọpụta Abụọma isi iri atọ na anọ amaokwu iri asatọ ebe ahụ na-asụ na jehova nọ nso ndị niile obi ha tiwere tiwa lọ na-azọpụta ndị azọpịawụrụ n'ime mmụọ ha aịzaya isi iri ise na asaa amaokwu iri na ise na-asị na jehova na-ebi n'ebe dị elu n'ebe dị ebighị ebi kama lọnọ nso onye zọpịawụrụ n'ime mmụọ ya gịnị ka chineke chọrọla aka anyị tutu anyị enweta ntute chineke chọrọ ka anyị weda onwe anyị ala n'ihu ya ka anyị nwee obi etipịara etipịa na nke egwepịa egwepịa ke na-akọta mmehie na ke na-ekwupụta mmehie n'ihi nke ọmụnna m ka anyị jee ije n'okwu chineke ka anyị rịọ chineke amara na mwezuga na mwedata onwe onye n'ala otu ọ ga-adịrị anyị mma ọ bụrụ na anyị chọrọ ntute ka anyị meghe obi anyị rịọ amara na nchere na mmehie onye nwe anyị ga-enye anyị ntute ọganihu nke ndụ adịrị anyị ya dịrị unu mma n'aha Jizọs ọ bụ n'ụlọ mgbasa ozi Adventist World Radio ka ozi ndị a sị na-abịara anyị ya ka anyị ji na-asị ọ bụrụ na ihe ndị a masịrị gị ya bụ na ị nwere ntụziaka nke chọrọ inye anyị maọbụ na ọ dị ajụjụ nke na-agbagwoju anya maọbụ na ị na-achọ onye gị na ya ga-amụ akwụkwọ nsọ Chineke kọrọ na ekwentị na 0706 363 7224 0706 363 7224 josaya anụcha nwanne anyị nwoke onye mgbasa ozi imeela n'oziọma nke iwetara anyị n'ụbọchị taa ara ekpere anyị bụ ka chineke nọnyere gị ka ọ na-ekpughere gị ịhụnanya ya n'ime akwụkwọ nsọ mara na ị nwere ike ige ozioma nke taa na www.awr.org gị tinye asụsụ igbo www.awr.org chekwụta itinye asụsụ Igbo ka m wetara anyị ozi ọma nke na-erute nwanne anyị nwanyị ntị mana si gị onye ọma na-ege ntị ozi ọma bụ ihe na-enye m obiọma site na anyị ga-enwe ọgbakọ nke a na-akpọ Listeners Convention a ga-eme ya na Northern Nigeria ndị Seventh Day Adventist Church North East na North West na-eme ọgbakọ a ha na ndị Adventist World Radio ka anyị wee hụkọrịta onwe anyị ọgbakọ a na-eme ga-eme ka gị onwe gị onye na-ege ntị hụ nwanne gị nwaanyị Rosemary ugonwaanyị Lawrence anyị ga-ahụkọrịta onwe anyị na Tony Cheta Secondary School Sabongari Kano steeti anyị ga-anọ na Kano steeti na Mee 28 ruo 3 Jun, 2023 anyị na-eme ka ị mara n'ọnwa ise abalị iri abụọ na asatọ ruo n'abalị atọ n'ọnwa isii anyị ga-anọ na North West Nigerian Conference na Sabon Gari Tony Cheta Secondary School, Kano State mara na ọgbakọ nke ugbo abụọ nke ndị Seventh Day Adventist Church in collaboration with Adventist World Radio na-eme na North-East Nigeria ga-abụ na Adventist Secondary School Adamawa State ọ ga-ebido na ọnwa isii abalị iri na otu ruo na abalị iri na asaa n'ọnwa isii n'afọ 2023 a ana m arịọ ka gị onye ọma na-ege ntị gbalịa na-abịa n'oge mgbede ka anyị wee hụkọrịta onwe anyị wee kwukwarịta okwu wee nụkwa okwu nke Chineke oge mgbede ọ bụrụ na ị nwere ajụjụ na achọ onye gị na ị ga-ama akwụkwọ nsọ bịa na ịga ahụ anyị site n'ike nke Chineke imeela onye mgbasa ozi anyị jikọ otu aka na-ekele ndị nyere anyị abụ ọma n'ụbọchị taa ka chineke gọzie ndị kwupụtaranụ ma nọnyere ndị gere ege n'aha jizọs amen imeela chineke anyị onye pụrụ ime ihe niile anyị ekelela gị onye nwe anyị ebe ọ dị ukwuu ukoo ịzụwanyị na nri nke mkpụrụ obi n'ụbọchị taa jehova biko nyere anyị aka ka e wee gbawe anyị site n'okwu ndị a ka anyị wee chọọ gị ma chọta gị gị onye na-ege ntị ka onye nwee mmera gị ama ka onye nwee mne edu gị n'ụzọ gị niile ka onye nwee mme ka ọchịchọ nke obi gị bụrụ nke ị ga-enwetazụ bụ ihe dị mma ọka bụkwa nwanne gị Rosemary gine Lawrence na si echi ka anyị zukọkwa ndewo